ndị Filipai isi nke anọ ya mere ụmụnna m hụrụ n'anya ndị agụ na-agụsikwa m ike ọṅụ m na okpu eze m guzosie n'ike otu a n'ime onye nwanyị ndị m hụrụ n'anya arịọ m yodia arịọkwa m sintiki ka ha tụkwasị uche n'otu ihe ahụ n'ime onye ee arịọkwa m gị onye ekekọtaworo mụ na gị n'ezie n'ọrụ Chineke nyere ndị inyom ahụ aka n'ihi na mụ na ha gbakọsịrị mgba ike n'ozi ọma gị na Clement na ndị fọdụrụ mụ na ha na-alụkọ ọrụ ndị aha ha dị n'akwụkwọ nke ndụ na-aṅụrị na ọṅụ na onye nwe anyị mgbe niile m ga-asị ọzọ na-aṅụrị na ọṅụ meenụ ka mmadụ niile mara obiọma unu onye nwe anyị nọ nso unu echegbula onwe unu n'ihe ọbụla kama n'ihe niile ọbụla site n'ekpere na arịrịọ ya na ekele meenụ ka Chineke mara ihe niile unu na-arịọ udo nke Chineke nke kachasị uche niile ga-echekwa obi unu na echiche uche unu nche n'ime Kraịst Jizọs nke fọdụrụ ụmụnna m ka ihe bụ eziokwu ra ka hara bụ ihe kwesịrị nsọpụrụ ka hara bụ ihe ziri ezi kara bụ ihe dị ọcha kara bụ ihe kwesịrị ịhụnanya kara bụ ihe ekwuru nke ọma ọ bụrụ na ịdị mma ọbụla dị ọ bụrụkwa na otuto ọbụla dị na-agụkọ ọnụ ihe ndị a ihe unu matara nke unu natakwara nke unu nụkwara nke unu hụkwara na arụ m na-emenụ ihe ndị a Chineke nke udo ga-anọnyerekwa unu ma aṅụrịrị m ọṅụ nke ukwuu n'ime onye nwe anyị na ugbu a n'oge a unu malitere ọhụụ ịtụkwasị uche n'ihe banyere m nke unu na-atụkwasị eri uche unu n'ime ya n'ezie ma unu enweghị oghere ọ bụghị na ana m ekwu okwu banyere mkpa n'ihi na mụ onwe m mụtara n'ọnọdụ ọ bụla m nọ iwezu n'ime ya ihe niile na-akpa m mkpa amatara m ụzọ iwedo onwe m amatakwara m ụzọ ịbabiga oke n'ihe ọbụla na n'ihe niile eziwo m ihe omimi a bụ ịnọ n'afọ ojuju na ịnọkwa n'agụụ ịbabiga oke na ịnọkwa na mkpa enwere m ike n'ihe niile n'ime onye ahụ nke na-eme m ka m dị ike otu ọ dị unu mere nke ọma na iso nwekọ mkpagbu m ma unu onwe unu makwara ndị Filipai na n'ime mmalite nke ozi ọma mgbe m siri na Masedonia pụta ọ dịghị nzukọ kraịst ọ bụla nke mụ na ya nwekọrọ ihe n'okwu banyere onyinye na ọnịna ma ọ bụghị naanị unu onwe unu n'ịnọ ọbụna na tesalonaika unu zigara otu mgbe zigakwa mgbe ọzọ igbo m mkpa ọ bụghị na ana m achọ onyinye ahụ kama ana m achọ mkpụrụ ahụ nke na-aba ụba ịgụnyere unu ma enwezuwo m ihe niile ana m ababigakwa oke emewo ka m zuo ezu ebe m natara n'aka Epafroditus ihe niile si n'aka unu bịa isisi nke ihe isi ụtọ aja nke a na-anara nke ọma nke na-atọ Chineke ezi ụtọ ma Chineke m ga-enyezu unu ihe niile ọbụla na-akpa unu dịka akụ ya na ebube si dị n'ime Kraịst Jizọs ma otuto dịrị Chineke anyị bụ nna anyị ruo mgbe niile ebighị ebi amen kelenụ onye nsọ ọbụla n'ime kraịst jizọs ụmụnna anyị ndị mụ na ha nọ na-ekele unu ndị nsọ niile na-ekele unu ma ndị nke ezinụlọ siza kachasị n'ikele unu ka mara nke onye nwe jizọs kraịst dịnyere mmụọ unu